ndị kọrent nke mbụ isi nke isii ọ dị onye ọbụla n'etiti unu ma a sị na ọ nwere okwu megide ibe ya nwere anya ike ije ikpe n'iru ndị ajọ omume ma ọ bụghị n'iru ndị nsọ ma ọ bụ unu amataghị na ndị nsọ ga-ekpe ụwa ikpe ọ bụrụkwa na agaje ikpe ụwa n'iru unu unu ekwesịghị ịnọ dịka ndị ikpe n'ụlọ ikpe dịkarịsịrị nta unu amataghị na anyị ga-ekpe ndị mmụọ ozi ikpe anyị ga-esi aṅaa ghara inwe ike ikpe ihe nke ndụ a ya mere a sị na unu nwere ụlọ ikpe dịrị ndụ a n'ezie meenụ ka ndị ahụ nọdụ dị ka ndị ikpe bụ ndị a na-akpọ ihe efu n'etiti nzukọ kraịst ana m ekwu nke a ka m mee unu ihe ihere n'iru ọ dị otu a na ọ dịghị otu onye maara ihe nọ n'etiti unu onye ga-apụ ikpe ikpe n'etiti nwanna ya na ibe ya kama nwanna na-ewere nwanna ya jee ikpe nke a bụkwa n'iru ndị na-ekweghị ekwe ezie ọ bụ nnọọ ịla ala n'ebe unu nọ ọbụna ugbu a na unu nwere okwu ikpe n'etiti onwe unu karịa nke ahụ n'ihi gịnị unu adịghị ekwe ka emegide unu ajọ omume karịa nke ahụ n'ihi gịnị unu adịghị ekwe ka emegbuo unu ee e kama unu onwe unu na-eme ajọ omume na-emegbukwa nke a ka unu na-emekwa ụmụnna unu ma ọ bụ na amataghị na ndị ajọ omume agaghị eketa alaeze Chineke unu ekwela ka eduhie unu ndị na-akwa iko ma ọ bụ ndị na-ekpere arụsị ma ọ bụ ndị ikom na-akwa iko bụ ndị nwere nwunye ma ọ bụ ndị ikom na-eme dịka ndị inyom ma ọ bụ ndị ikom na-emerụ onwe ha na arụ ndị ikom ma ọ bụ ndị ori ma ọ bụ ndị anya ukwu ma ọ bụ ndị na-aṅụbiga mmanya ókè ma ọ bụ ndị nkwutọ ma ọ bụ ndị na-apụnara mmadụ ihe ha agaghị eketa alaeze Chineke otu a ka ụfọdụ n'etiti unu dịkwarị ma unu sachara onwe unu ma edoro unu nsọ ma a gụrụ unu na ndị ezi omume n'aha onye anyị Jizọs Kraịst ya na n'ime mmụọ nke Chineke anyị ihe niile ziri m ezi n'iwu ma ọ bụghị ihe niile na-abara m uru ihe niile ziri m ezi na iwu ma ọ dịghị ihe ọbụla ga-achị m onwe m ihe oriri niile dịrị afọ afọ dịkwara ihe oriri niile ma Chineke ga-eme ka ya na ha ghara ịdị ire ma arụ anyị adịrịghị ịkwa iko kama ọ dịrị onye nwe anyị onye nwe anyị dịkwara arụ anyị ma Chineke mere ka onye nwe anyị si n'ọnwụ bilie ọ ga-esitekwa n'ike ya mee ka anyị onwe anyị si n'ọnwụ bilie unu amataghị na arụ unu bụ ihe dị n'arụ kraịst nga-ewepụkwa ihe dị n'arụ kraịst mee ha ka ha bụrụ ihe dị n'arụ nwaanyị na-akwa iko chineke ekwela ma ọ bụ unu amataghị na onye na-arapara na-arụ nwaanyị nke na-akwa iko ya na ya bụ otu arụ n'ihi na ha abụọ ka o kwuru ga otu anụ arụ ma onye na-arapara na-arụ onye nwe anyị ya na ya bụ otu mmụọ gbanarị na ịkwa iko Mee niile ọbụla nke mmadụ na-eme dị n'elu arụ ma onye na-akwa iko na-eme emegide arụ nke onwe ya ma ọ bụ unu amataghị na arụ unu bụ ụlọ nsọ nke mmụọ nsọ onye na-ebi n'ime unu onye unu nwere site na Chineke ọ bụghịkwa unu onwe unu nwe onwe unu n'ihi na e nwere ọnụ ahịa gbara unu ya mere nyenụ Chineke otuto na arụ unu